bi a n'ɛda apaase ne nne na awɔ wɔ deɛ wɔyɛ wɔn na si wɔn wɔde enum aka afa mi na enum aka ana ma funu aso taayis olu ama ne nkyɛn yɛ adamba na mmoa bɛyɛ fɛ efisi abɔfra no sisi wɔkɔ afa wɔn esi ne nne wɔde you will look back people are ungrateful chineke nyɛ yi do etu ɔsi do a yɛ zo kunu ɔmo do ne kiyɛ do. ɛbɛda na ɛɛ ɔmalakae kɔ na isi malakae yɔ roba wɔn nyɛ bɛɛ de o ti kɛ mɔ. I greater one, I greater one. The little is but I mean, so you will hear this. Come inside, please, so that you will hear this well. Because I will teach you, let me teach, I think the priest will teach you. I declare gratitude. But a greedy and ungrateful people, ungrateful wife can be like that. Oh my, why do you want me to pass? I can't put the money pass this way. As if some were not as ungrateful wives, not all men. Then they are not one, Jim, I gave away anything na-eji ọbata ịfụ n'anya nọmba wan ị na-eji ego si elu enwere ike ihe ndị nna ma otu dazụ si elu ọfụ ma ọ dịghị mma ọrụ ọrụ n'ihe ni were ike dazụ zuo ọkpọkọ na ọkụ ozu onye na ọkụ ọ ya wee gbaa ụlọ n'ozu onye ịma ndị ogezie n'azụ ụmụnne na-enye nwoke Emmanuel Gada náà Any wife who is always demanding is ungrateful and they can never they can never give their man this na what I say And ọ̀pọ̀ mi fi ní ẹ̀ka ní ẹ̀tún náà ọ̀pọ̀ sí kékeré tó kó bẹ̀rẹ̀ ọkọ̀ sí ẹ̀yọ́ nù. Bọ̀sẹ̀ fún ìwúlẹ̀ báyìí ẹ̀dínwó is an ungrateful wife. ọ bụ n'ezigbo nwaanyị ebe a ọsị anọ 100,000 na nke karịa 100,000 ahụ ọma chetasịrị ya n'ọsị dadi enwere ebe mfe ụmụ nwaanyị nwaanyị oke eti ya ị ga-achọtinye na ebe a ụbọchị na-enye ezi ya nke ọnya ọnya dande ụlọ ga ọkụ abata n'abalị ya ọsị ọhụ na inye ọrụ ego dị n'akpa makọs is an unbreakful wife. Hallelujah. Operation of Promise Room, I didn't accept that in mind. And the rich man, because of the of loss of flesh, you don't be able to save that because of sex se a mão to do that because I want to do my name. Go, as I want, because I want to go. I'm a one year old boy, more than an attack. Men are not about to do. Okay, the cover priest said, man, lose your cup in the water house. Ungrateful wives are not going to be to themselves ọmọ kan náà máa ń bẹ ẹ ká o olú olú ungrateful wives and the ndị na-amara ọchukwu too. Ọrị ma ọ bụ ịmụ ndị be anyị kpọkpọrọ enwere ebe bọrọma njebụ na ọgba chọrọ echi niile ka ndị ya bịa ka ije ka ije kwana nwa na ọnwa ihe onye nyɛ asebɛ de aseamɛ ibi tí wọn yìí dẹfun báyìí wọn náà wọn abala mọ náà bala mọ ungrateful lives. Ìgbà ló sisi àkáǹtì wo egbò náà kì í ti dẹ ọsẹ ìmọ̀ ní bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ bí diẹ bẹ́ẹ̀ bẹ́ẹ̀ ọ̀sùn bẹ́ẹ̀ gùn náà ọ̀yà àkáǹtì ti sè é ní ìrọ̀lọ́ náà wọn máa Hallelujah. Now, ungrateful son-in-law. ụmụ nwoke nna m nne ha No ego No nwaanyị maka na nwaanyị ji ego n'ọbụ na fọm laik nwaanyị o nwere ike idebe ụmụ nwaanyị eto n'ezi ọ na-asọ ndị pere isi Jonathan Payawo. Jonathan Payawo. What do you call that kind of a man? ọbụrụ ọmụ nwere edelije dị n'ụmụ maka na ịma ndị nwere nwoke ji maka ego gbaso nwaanyị ọma ndị nwere nwere ihe eji wee ke nwoke ọkpụkpụ aka ọzọ ọ bụrụ ije sapanta also the percentage well say you be a man a man because all dey take care of their wives take care of their family ẹ mọ ìjọ fún nàìjíríà sí na mọkẹ lọrọ kẹta ẹ náà mọ ẹ ọgá àti ìjẹ nínú àníwá ìfẹ ìjẹlẹ ẹni wáyé ọdún ọba àti abáàkì ọgá àti ìjẹ dàní ìlú ní kọlọbíà na asem dɛ ne kya eki yore na ntɛ yɛ na akyɛ so mu ayi wɔn akɔ yɛ da na asa esi ɔga ɛkò fa ma pali mu bani na yɛ wɔn yɛ na mi lobo fifty wɔn na ati kɔtɔ wɔn mu ne pa ma na ɛdi ɛkyɛ no ne pa mu tɔwɔ ba nkyɛ na ɛbɛ fɛ de ata sa ama obi do fa bi ko ne mo sɔ dɛ. You know, the Bible says that some You see, your father goes to an end. I do one more plan. Ungrateful son in law. Ìdí ìwé mọ́rọ́ plan. Ìkọ̀ ọ̀pọ̀ náà máa yí bọ̀ fún ògbọ̀n. Ẹ ọ̀chá síbùtọ̀ ọ̀chá síbùtọ̀ ọ̀chá síbùtẹ̀. Màá still ọ̀tún ní èjì èlé kìí kò. Ewu onye bụ anagadi n'ụmụaka ọ dịghị n'ala. Kalata afọ ama kwụsị afọ. It depends on you as a son. You change that condition. If you listen to that kind of a father, it can end at him. You have to think wise, think deeper. That uploading an even I can say this. As an uploading an even my case, I do not have a model. That when you do not know, it's a whole mind. And I come to realize na ọkùnrin fọdún ndị nne na-achọ ka ụmụ nfa n'ozi ezigbo di. Ka gị nakwa na ọkụnwe na-asụ ya. Enwe ndị nne na-anaghị ka ọ ga-ekwa. Maka nka dị. Onye mma na mmadụ eze ọ ga na-atọ ndị ya ga-atọ. Adị ọ mere na bebi. I can tell you, one man get doctor there that was that the man we go there. No, me I never know about that. I think I, she, she was that that woman nsɛbɛrɛ na wɔn bɔ wɔn mu wɔn mu wɔn a yɛ adeɛ wɔn kɔ bi alo yɛ respect wɔn adeɛ so kpara adeɛ bi yɛ yɛ ama authority wɔn a yɛ ama authority ɔpɛrɛ na ɔpɛrɛ bi fɔ ɔpɛrɛ wɔ adeɛ ɔsia sɔ before didi a wɔn ayɛ na ɛdi nkɔ sɛ sia na di yɛ wɔsɛ yɛ wɔn kyɛn na mɛ bi de fa ɔna bi bi before yɛ ala na tiɛ pa pa wa yɛ ɔmo na wɔpa na ɔmo na ɔsɛ. inwe mama dị akpịrị na baba dị akpịrị ịtọrọ atọ ọsọ bụrụ nwoke bụrụ nwaanyị inwe nne na nna dị akpịrị na idroben na this time ka m na-afụ ebe nne na nna na-asị kọfọdụ ebe acha ụbata ego ungrateful people ndị na-echere Chineke na ndụ onye na wɛwɛ yi omi ayi ti tɛlɛ tɛ fa anu sɛ pɔpɔ pipo yina gbɔ kuli yina ɔti mi kakɔ mɛ ebi de se se mu ama nua ti nua ti kisi bɛ kua ne akaliɛ nua ti kisi bɛ kua nua ti to bi wata kiri bɛ sɛ mistake ka to di ayi mɛ etu mi sɔ kiri mi ke nataba ni yi ana bɛ tini ke nɔ wɛ de wɛ de wolo ni mɛ na na fa na ɛmɛ sɛ fa na ɔmɛ na ɔwɔ nyɛ na ɔbɔ adi yɛ afɔ ɔnyɛ nnam na eki so mu yɛ dɛm a ibi yɛ no kebe kebe na ebi osigbo osigbo ɔtɔ yi bɔ akolo ɔnyɛ ɔbɔ nna yi wakulu yɛ kana tiɛ ko atamtɛ de do yi na yɛ kɔna adi yɛ kebe adi yɛ kɔn mu yɛ ɔna ɔna ɛmɛ ɔɔ ɔna ɔ ɛbɛ ayi yɛ ta ayi yɛ tɛbi yɛ ti ɛbɛ akuta wɔ ɔɔ it's not a little matter ó mi bíbi tẹ̀tà pàmò máa ti pé esi esi náà kó máa tó náà ti tẹ̀ ń tẹ́lẹ̀ dọ́là madam ndị azụ ụlọ papa ụtọ ka ọlọ mmekọ ọlọ mmekọ bụ onye bụ isi nke eji aka wee gaa onye na-adịghị ya aka wee bie ezigbo moto onye ọ ga-aka wee ebe aka anyafa dị ọdụ n'ọnwụ ebe ego si abịa lọọ onye gift bie ya aka pride bring destruction pride dịrị ife na ndị Igbo be anyị onye nna bịa n'ụkọ you see what is happening there ẹni àná ẹgbà mọ ẹbí àpò ọgá ọgá ìbò secretary ba ìbò manager of this company yíyá bò ọ̀pọ̀ ẹgbẹ́ secretary tó náà manager yíyá bò assistant manager yíyá bò secretary and yíyá so be careful of uh, of everything other one na my problem yɛbɛ fana ife gye ama na aka fa agorɔ yɛ bɛyɛ no aga na asɔ se a ɔne efi ndo na ma mo nyɛ dɛm mɔnita so opi yɛ pɛrɛ ka ba asa mma mɔnita this one ama mba mo yi bɔ ngɛ because akita dɔm na kɔɔ ɔdi o bɛ ago saki na o ko na dem come to zɔnba position not the one. ama kɔ yi fɛ na asa kɔmpɛ. there. I don't come. Come on, come. Yes. Now stand there. Face them. Face them. Uh-huh. Now, ndị a bụ ndị bịa ịzụ ahịa and onye azụ otu obe bido naira ịdị azụta na kọmpa onye azụ otu 100 onye azụ otu 50 mụ bụ ọga wee bụzie nye mụ

Ike dada kɔn mu kɔn mu yɛrɛ sa. Na abasani jɛ nyɛ n'adɛ. Wɔn de di ano ɔtɔ kɔ dzi o kɔ dzi o. Dzi o wosi kɛ wɔn ban office. Ayi ka ti mi. Ɔɔ ɛwɔ yi dɛ ofe mi mo wɛ respect. Abia gyina kɛ ɛmɛ welcome, ɛsi wɛ kɔm sa. I come to your company since morning, my name is Romano. I'm sorry, sir. We oh, are welcome, sir. Maranatha. Two things before my that place. I don't like the youngest business direct, Mono, and that place. Mama, in our life. Ndị nwoke anọ ma ndị na-achọ. I atọ ndị ọrụ na pọt. Now, mana see the days of uh, settlement. ụgwọ ọnwa a